osimiri ya gbara mkpume egere ọmụ alụsi na-ebula agụ nwa n'ọhịa isi bụ agba ogwugwu nne nwanyị ekene mụ gị okenge na okpeke si ụwa okenge